right heir to the throne. It's a that shouldn't be told. Kill my body, can't kill my soul. But God, I give it too big, it's a fold. Chennai, my look, a petty coming. be like Bono, I see them coming. We the Jericho, see them falling. Who am I? I am that I am, I am a Moibo. Ibiri Boagada. I'm Moibo. Ntiyade kwana fondisi atata. built my world from nothing, I'm proudly doing the most. Had to move locker on top of rock, see how much I grown. to beat it up line, so no one make us to fly, be something you know. Connect it past the telephone. What we just a Take my youth, what's such a Bitch, I'm on But I'm the richest in the room. I'm quando fondesi ọtụta komi omo igbo dị masaji ma bebi komi ọmọ igbo ọmọ igbo ọmọ igbo koloribangolo ee eh, ee eh, eh. koloribangolo ee koloribangolo ee mangolo ee